ụmụnne n'ime chineke udo nke chineke nke chasị udo niile dị nro n'ebe ọ dị site n'aha jizọs kraịst bụ onye nwanyị emem abụ m ezi nwanne ụlọ nwoke obichukwu tony eberechukwu ọ bụkwa site na ụlọ ọrụ ndị Life Word Radio Ministry akara ndị Baptist Missionary Association nke mba afrịka gbara gburugburu site na ngalaba nke naijiria ọ bụkwa site n'ime ụlọ Ogueru nke dị n'ime na Ọyọ steeti ka ozi ọma si eru n'nso n'oge dị ugbu a ka ọzọ ka chineke gọzie unu gọzibigo n'oke n'ụbọchị nke taa n'aha jizọs kraịst bụ onye nwe anyị emem na ịga n'iru n'ụbọchị nke taa anyị ga-atụgharị uche n'akwụkwọ nsọ site n'ileba anya n'akwụkwọ ndị kọrịntị nke iri na ise na amaokwu nke iri ise na asaa ozi ọma dịka pọl degara ndị kọrịntị isi nke iri na ise amaokwu nke iri ise na asaa 1 Corinthians chapter 15 57 ma ekele dịrị Chineke onye na-enye anyị mmeri site n'aka onye nwe anyị Jizọs Kraịst ya mere ụmụnna m hụrụ n'anya guzosienụ ike bụrụnụ ndị na-anapụghị ndị na-anapụghị ndị na-alụbiga ọlụ onye nwe anyị oke mgbe niile ebe unu matara na ndọgbu unu na-adọgbu onwe unu n'ọlụ abụghị ihe efu n'ime onye nwe anyị ka chineke were ebere na afọma ya gọzie ukwu nke a nyekwana anyị ngọzi pụrụ iche na nghọta pụrụ iche n'ụbọchị nke taa dị kwesịrị kwesị na aha jizọs kraịst bụ onye nwanyị amen na ịga n'iru ihe anyị ga-eji wee mere isi okwu ga-abụ nye ya ekele mgbe dum nye chineke ekele mgbe dum ekele mara mma ekele na-atụgharị obi ekele na-eme ka obi dị ndụ ekele na-eme ka obi chịa ọchị makwanye mma n'ihi na onye ekelere onye ahụ na-enwe ọṅụ ekele bụkwana ụgwọ anyị ji ihe ọma nke mmadụ ma ọ nke chineke mere anyị anyị m ihe dị na ekele na ihe gbasara ekele anyị apụghị ịkọwapụcha ya ọbụla karịsịa n'ebe chineke anyị nọ n'ihi na na mbụ na mbụ chineke kere anyị dị ka mmadụ anyị ga-enye ya ekele maka nke a chineke nyere anyị ihe anyị ji ebi ndụ dị ka mmadụ o nyere anyị nkuku ume o nyere anyị mmiri ozuzo o nyere anyị anwụ iti na mgbe ya o nyere anyị ihe ubi o nyere anyị anụ ufe na anụ ụlọ na anụ ọhịa dị iche iche na anụ nke bi na mmiri ihe a bụ ekele pụrụ iche nke anyị na-ebugara chineke mgbe niile chineke nyere anyị ngọzi nke pụrụ iche n'ime ndụ a na n'ime ndụ ka ji anyị chineke nyere anyị ihe nketa n'ihe akụ ihe enwe enwe chineke na-agọzi ọpụ anyị na mbata anyị niile chineke na-agọzi anyị na mmiri ọṅụṅụ na ihe niile ka anyị na-eri onwe nke na-ewetara anyị nkọcha bụ ọnwụ ma ọ bụ ọya nke na-egbu ya ihe ndị a niile bụ ihe anyị ji anyị leba anya tụgharịa uche dịka mmadụ na-agụ onwe ha eziokwu anyị afụ na mgbe niile ka o kwesịrị iji na-enye chineke ekele ma anyị oririo ma anyị aṅụ ha ka anyị na-enye chineke ekele ma anyị onwebigara ihe oke ma anyị ọnụ n'ụkọ ka anyị na-enye chineke ekele ma anyị ọnụ na ihe mkpagbu ma ka anyị na-enye chineke ekele n'ihi na ọ bụ na nke aha nke emerọ anyị amaghị nke pụrụ imeni anyị dị ndụ n'ala nke ndị dị ndụ kwesịrị na anyị na-enye Chineke ekele mgbe dum n'ihi na naanị ndị dị ndụ sọsọ naanị ndị dị ndụ na-enye Chineke ekele ndị nwụrụ anwụ nọ n'ili apụghị inye Chineke ekele ndị nke gabigoro anyị apụghị inye Chineke ekele ihe nke dị karịzie ndị nke nọ na nyanya nọ na ofu na mkpagbu nke ha apụghị ime ihe dị ụfọdụ ya apụghị na ewu Chineke ekele ma gị onye arụ zuru oke gị onye nwere ike iweli aka sape anya were ntị na-anụ ihe were ọkpa gị gaa njem n'ebe dị iche iche ị na-atamuzi ị na-werezie e, e, e, olu gị na-ekwu ihe ilu ma ihe mkpagbu dị iche iche imegide chineke mata na ihe ndị a niile si n'aka ekwensu were abịa nke kachasị nke ebe anyị gụpụtara akwụ nsọ pọl degara akwụkwọ pọl degara ndị kọrịntị wee na-aga aka na-enye chineke ke n'ihi na o nyere anyị mmeri site na nwa ya bụ jizọs kraịst lekenu na o nyere anyị naanị nwa nke ọ naanị ya o wee bịa n'ụwa wee taa afụfụ mụ na gị na-abụ kwesịrị ịta onye na-enweghị mmehie bịa nwụọ ọnwụ mmehie mụ na gị akpọgbuo ya n'obe ọfụ ahụhụ nke bụ na ọhụgotara ahụhụ nke ibu ibu arụ mmehie nke mụ na gị chineke wee wepụ anya o wee bee akwa wee sị chineke m chineke m ọ bụ gịnị mere iji wee rapụ naanị m n'ihi njọ n'ibu mmehie nke ụwa nke mụ na gị chineke were ya azụ o wetacha afọ ndị a niile o wee nwụọ ọnwụ mmehie ọnwụ ajọ ndị mmadụ ndị ajọ mmadụ e wee lie ya o wee bilite ọ tọgbọrọ ndụ ya n'efu wee tụtụrụkwa ya maka mụ na gị o wee bilite wee lago n'eluigwe wee n'aka nke chineke bụ nna ihe ndị a niile bụ ihe na mbilite n'ọnwụ ya ka o nyere anyị mmeri nke pụrụ iche ihe a ka onye ozi pọl lechara anya wee na-akọwapụtara ndị kọrint n'oge nke ha akwụkwọ nsọ na mmụọ ozi wee na-agba ama n'oge nke mụ na gị nọ n'ugbu a wee na-asị ka anyị nye chineke ekele n'ihi nke a n'ihi na ọ bụ na ọ bụghị n'ọbịa ọbịa wee nwụọ wee bilie n'ọnwụ okwukwe anyị ga-abụ ihe efu mma na gị na-abụ anyị ịzọpụta onwe anyị mma na gị na-abụ anyị inyere onwe anyị aka mma na gị na-abụ ihe ọsọ sogidere anyị mee anyapụghị apụghị igotali nzọpụta anyị ọ aja nke nduru na nke ehi na nke ọkụkọ na nke anụ ufe na anụ dị iche iche nke ndị mgbe ochie na-eme na testamenti nke agba ochie onye ka anyị pụrụ imewu wee buruzie n'ụbọchị nke taa ụkọ na ihe ngala ọnụ na ihe dị egwu na-emezi n'ụwa taa mụ na gị na-abụ anyị egotewu ọhụkọ nke dị acha anya iji wee chụọ aja ka ehi ka anyị egotewu nke ya acha anya anyị wee na-emezi anyị chụpụta anyị achụọ echi chụọ n'ọnwa nke dị abịa wee chụọ n'arọ nke na ihe ndị a niile bụ nke ụfọdụ ya bụ elechazi asị ka ha nwụzie n'efu mana chineke anyị achọghị etu a o wee nye anyị onye nke kwere rube isi wee bịa wee nwụọ ka anyị na-enye ya ekele chineke wee welie ya elu o wee bụzie onye nke na-eri otuto n'ihi na isi ahụ nke kpụrụ okpu ogwu na mbụ na-erizi otuto n'ụbọchị nke taa efuwe otuto nke chineke efuwe ebube nke jizọs kraịst ị nabata na ndụ gị ọ bụrụ na ịnabatabe jizọs kraịst n'ime ndụ gị dịka onye nwere nzọpụta gị ị na ị pụghị inwe mmụọ nsọ nke na-agbara gị ama mgbe dum ịfụ uru ọ bara iji na-enye ya ekele n'ihi na ihe asị ọ bụrụkwa nke a ndị ọ bụrụkwa ya ọ karịrị ole aha anyị na-ele anya ọ karịrị etu aha anyị setụba anya ọ karịrị ihe ndị a niile anyị ma n'ihi na onye chụrụ aja n'obe megoro anyị ihe niile nke anyị na-ayọ emegoro anyị ihe niile bụ mkpa anyị ka anyị na-enye ekele mgbe niile ekele dịrị chineke n'elu kasị elu ekele dịrị chineke onye nyere anyị kra jizọs ekele dịrị chineke onye zọpụtara anyị na mmehie ekele dịrị chineke na nwa ya bụ jizọs kraịst onye bịara wee nwụọ n'ihi anyị ka wee nwee ndụ nwebiga ya oke ọ n'eluigwe iji wee kwadokwara anyị ọnọdụ ọzọ o wee sị kwerenụ na chineke kwerekwanụ na m na nna m na ụlọ nna m na ọtụtụ ebe obibi dị ya leke n'ihe ndị anyị lekọbara abụ anyị lechaa anya wee fụ mkpa ọ dị iji nye chineke ekele ka anyị na-enye chineke ekele ihe egwu ndị onye ozi kụrụ na-amasị m ọ sị na-enyenụ chineke ekele na-enyenu chineke ezi ekele na-enyenu chineke ekele ọma n'ihi na o megheworo anyị ụzọ si anyị bata o megheworo anyị ụzọ o megheworo anyị ụzọ o megheworo anyị ụzọ ka anyị bata o megheworo anyị ụzọ o megheworo anyị ụzọ o megheworo anyị ụzọ ka anyị bata ka anyị na-enye chineke ekele ụtụtụ n'ehihie n'abalị itete ụra kelee chineke na ndụ nke onye gị n'ụbọchị nke taa n'ihi na ndị nke nwụrụ anwụ anya aka ha mma ịpụọ bata kelee chineke ime ihe mmeri kelee chineke na mmeri nke ọpụ na mbata kelee chineke n'isi ụmụnwụ kelee chineke n'isi nwunye gị na isi di gị kelee chineke n'isi nne na nna ya kelee chineke n'ihe niile ebe na-azụ ahịa ebe na-agụ akwụkwọ ebe niile nke chineke ji wee gozi gị n'ihe o ji ọchọ ọma kelee chineke n'ihi na o kwesịrị ekwesị ka anyị na-enye ya ekele anyị ga-afụ ihe ka o ga-esi tụkwasịkwara anyị okpukpu iri na okpukpu karịsịa ka anyị na-arịọ n'ihi na a sị na ekele dike na nke o mere eme ike adịghị ime ọzọ mana ọ bụ na ịnweghị jizọs kraịst dịka onye nwere nzọpụta gị ịpụghị ịnata ike mmụọ nsọ nke a nke iji wee na-enye ya ekele hulata isi n'ebe ọ bụla n'oge dị ugbu a ka anyị kpere chineke ka anyị chineke si ya na ịnabata ugwu ya dị ka onye nweghị na nzọpụta onye bịara ta afụfụ n'isi gị maka nyanwa maka ta afụ n'isi n'isi gị maka gụnwa ka ị wee nwee ndụ nwebiga ya oke n'ihi mgbe ị na-eme nke a ị ga-afụ uru iji ji na-enye ekele oge ọbụla ka ekpere chineke onye nwe onye pụrụ ime ihe niile dị ndị ori gị ndị a ndị nke welatara isi n'oge dị ugbu a ekpere gị na ịnabata kraịst jizọs nwa gị nwoke dị ka onye nwere nzọpụta onye nwaanyị mere ha ebere kagbuo afa ha n'akwụkwọ nke ọnwụ deba afa ha n'akwụkwọ nke ndụ mee ka ha bụ ndị nke eketa oke na alaeze gị ọbụladị nke a na ụwa nke kaji bịanụ n'ihi jizọs kraịst bụ onye nwe anyị onye nwaanyị ụmụnne m na ndị nke mere nke a zie n'ike na-enye ekele n'oge oge ọbụla na-agụnye akwụkwọ nsọ na-atụgharị uche jidesie na nne na-esiwa ndị nke kraịst ndị nke na-agwụ ụlọ eziokwu matani na okwu a na olu a na-abịara unu site n'ụlọ ọrụ ndị lif Word redio Ministry unu nwee akụkọ mgbaama ma ụnụ nwee ajụjụ ma ọ kwanye akọ pụrụ iche unu ga-enweta m n'igwe okwu 0805671 9493 ma ọ bụkwa 081 329 00111 ka chineke gozie unu gozikwa oke n'ihi jizọs kraịst bụ onye nwanyị amen